Hey, hey, hello, hello, hey, how are you? o, oh yeah, kere o. So ma lọ gọ̀. We are coming o, we are coming like a tipper. na we be the ruling party. It's your boy J Slot, the blaster. They call me the rap guy. You know what time it is, man. I'm chilling right here with the man, the superstar DJ, DJ Marvelous. DJ Don't shit, DJ Marvelous Jam, the craziest DJ, DJ Marvelous.

na chukwu na onye unu ga na-efe mụ na ezinụlọ m anyị ga-efe chukwu ọkaka bi n'igwe na ike na ọgụgụ Afa na omega naanị gị ka anyị ga-efe anọkwana n'obi abụọ anọkwana n'iri uju biere onwe gị taa kpara onye ehihie ga-efe mụ na onwe m okosisi na-enye ọgaranya ngada ọkaka nkebi n'igwe mmalite n'ọgwụ ugo ọgaranya ngada

Jesus. My soul's every day. I pray. Omebo ya, Jehovah Jireh, omebo ya, abụ m ihe mbụ omebo ya, omebo ya n'oge ya, Jehovah omebo ya. Omebo ya. power tesoro ha kwube nwa anaghị eze ewo enwere m onye na-edu n'ije ị nwere onye na-edu n'ije enwere m onye na-edu m ije naanị Jizọs na-edu m n'aga ibuchi m oh, ibuchi m ibuchi anya m ji ahụ ụzọ agada gbatụrụ ụzọ nwoke obiọma olileanya nke m dị nsọ arị ahụ nwụrụ ọkụ ma ahụ nyere gị ọkụ ọgịnị ka m ga-eji tụọra gị zoro gị aga m akpụ isi ala nye gị ekele ịbụ chi m mee meworo m ihe m yọrọ ya Jehova Jehova na Jehova aṅụrụ aṅụrụ ndụ ọkaka jigide m onye nwe m Jizọs jigide m jigide onye nwe m Jizọs nọnyere m na ọsọ gị ka anyị ga-agba mmeri gị ka m ga-emeri ụwa nye eh, m ike oge m niile ka m garida ka m garida nna m jisie enu m ike

ya tata ewo aka ya aka ya aka Jehova na-emere m mma ọ na-emere m mma ọ na-eme mma them now. Whether they like them or not, street go they pay. I say every day, onye mwakaruna. Chukwalisa make all choloma. It no good to walk like bamboo. When to chop na taboo. Oh well, if I'm Oh well, if I'm onwelefanema isi na ọ na-eme na ọdemenemene kaisi onwere ife na-eme ya Onwere ife na-eme ya Itoluwa as my director agbala ọsọ kesọkwunu ka m na-ajụ o onye ọbụla mụrụ anya onye rahụ ụra egbe ya o mberede yiri dike o mberede keji amadị ike o tupu olise bụ ya anyị ike o ike dị ike onye mebi ụwa yeah. and gentlemen. Eh. My name is Casey Limpopo. I want to tell you a story, and you are going to like the glory. No be who faces police station, they win the case, yo. Where are they today? Now by God, the grace, Before when them see Casey, all of them balaga. Now when they see me, they say church, ah, pastor. Money go through your ass, ah, oh. People go fight for your matter, oh. fan of my eyes. they curb them. Umu believer, umu believer. If never wonder, if never wonder. If I can aka, if I can aka. Onye amụma si anyị gbara ụmụ nwaanyị ọsọ maka ntụwago egwu ọsọ anyị ga-agbara ụmụ nwaanyị ọsọ idere nwanne asị m anyị ga ụmụ ọsọ ọrụ ọsọ nwanne adịghị ọrụ ọsọ ị na-anụ ka m happy cause I want to tell you ukwu nwaanyị melonya lu moto gawa bọni onye amụma sị m for prayers you need the money mana mgbe o ji m nga yọyọ si ma bọmbi bụla akpa ah, gị imagine life without money mm-hmm. you go suffer suffer tire imagine life without olojo ah. some guys ga-agwụ n'ilu achọrọ m iru oche ebe a na-ebe ife ego nwanne ngo na-emebe ise ha na-abịa isi ego idonte ya don the miss till in hit ego huku mụ na-efishi ego fidi wee nwaka ego ezie n'ego ntụba kwele ọnwụ ndị ilo ma enyebe ọnụ ịgba ama akwụkwọ mbụla ego bata ma emela ọnụ m na-agbafa na-ele ọ sị na ọ ma omeme ma ị nwere ego na asaịn cheki nwanne m omede ife ọ na-alụ ọkwa ịlafe ọ na-ebugharị ọbụgharị ọbụgharị ọbụgharị si ya ya elikwa ya eli ijele ga abịa ụjụ ijele ị na n'eluigwe ire di ine nwanne ị na n'eluigwe ire di ana m eluigwe ire ọzọ ị na n'eluigwe aka na-emepe ọba nkacha nwanne ị na n'eluigwe Juju in a road me. My pastor they tell me say, money is the root of all evil. Money is the root of evil. But I gave you money collector. I gave you dollar collector. Money is the root of evil. But you know they reject the money. Ogbonye kunu na bani. Ogbonye kunu na kọlu. Eligbo onye nganga. gị

na aza eze azọ onye chineleze gabụ eze anaghị achụ ụwa n'ike ife chukwu bụrụ onye ga-eme ya anya daa ma aka ike bata n'ịga mmanụ anya daa atụ ụjọ ike bata fa ga-ekweta Bana bala

siri tinye ji ya ka ị ga-emenwe ibe anyị na-eme ị ga-alụ ọrụ anyị na-alụ you dey sleep some guys dey for oh. oh. oh. street o ụfọdụ na-atụ ọrụ ụfọdụ na-alụ ọlụ. Ọlụ oyibo na men on o finally amalụ na pịkọ agba mgbe pẹ̀lú. isi n'isi rabụ n'ọnụ ọ bụrụ maka isi abụ okwu bụ isi kote bụ ọgba ya n'isi abụ n'ụkwa bụ okwu ọ bụ na ego oyibo kwu onye chọ na mmadụ niile ga-akpata ego ị na-atụ ọnya ahụ iche na dị ofere isi na dị isi brọda jim jim ewepụta kashara n'elu maka na onye na-ekwere ọkekwe awa ekwezie gị nọ na-eme nwanne ife n'ebe ka na-ebe isikwa na duwisi gị ebe ndagaba lele

anyị okwu isi na-akpachiri anyị anya nwanne ị ga emewe ife anyị na-eme ịmasịkwa na-ekele ọlụ eke unu n'obodo na menụ obodo edelu chimchim ewepụta kashara n'elu maka na onye na-ekwere ọkekwe ọ wee kwezie gị na ọ na-eme ụgbọbili bụ nnọọ anyị kwụsị ma wee gbaa ọmụ onwe bịa asị m kedu ife na-alụ si anọdetili igbo bụ igbo ana m achọkwa n'okwu rụọda ana m atụkwa n'ọrụ rụọda asị m mepelụ ya ma mụ na akwụlili ọrụ ya ọdalụ meseji mụba wee gụsịzi anya wee bịa tụkwabụga na nna ha sanọ nne tili igbo bụ egwu ego eli ife lọda ego ji eli ego lọda ọmajidefonu karịsịa m nwa ọnya m lọda nwa ebe ọnya ọda ejuru m ga dị ife Nkọwa alụ aga m ahụbazi blọda nwanne nyezienụ m fonu m ka mụ awalụla na blọda mana badị faka nna m ebe na-ekwu onye polisi amamụla onye polisi

California, go through it, sikuno law. Dreadlock equivalent to having a block up all the time. Yeah. jan office, if I lie, I get down. Yeah. I can get the good dodge, crime. Yeah. Well, I can find look at transaction, It's a game where I it onye ka onye imi onye ncha onye ka eketa gị onye ka ma nwa mmadụ la mmadụ larịba onye amị ma onye ka ụlọ You gotta make money to follow you